AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ka Chineke gazie gị ka amara ya bụrụ nke gị n'ezie obi dị m ụtọ ịnabata gị n'ụbọchị nke taa na ihe omume anyị oge ruola mgbe anyị ga-eleba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu nke ọ ga-amasị m ka anyị leba anya n'ụbọchị taa na-asị kwado onwe gị n'oge maka ịma mgba nke onye iro kwado onwe gị n'oge maka ịma mgba nke onye iro ọ dị otu nwoke a na-akpọ Habken nwoke a bụ onye edemede doro anya ọ dị otu akụkọ nke odere n'akwụkwọ nke a na-akpọ San Francisco Chronicle nke a bụ n'obodo Amerịka nwoke a na-akọwasị na ọ dị otu obodo n'ala isi ojii na ngwa ngwa nwa ele biliri n'ụtụtụ ọ maara na ọ ga-ejisi ike gbaa ọsọ otu ike ya ha ka o nwee ike gbanarị ọdụm anyị maara na ọdụm na-egbu agụ n'ihi na ọ bụrụ na ụdị ọsọ a ọdụm ga-ejide ya ma gbue ya ma ọdụm a teta n'isi ụtụtụ ọ ga-ejisi ike ịgba ọsọ ịhụ na o jidere nwa ele ọ bụla nke bịara n'ụzọ ya n'ihi na ọ bụrụ na ọdụm a enweghị ike ịgba ọsọ n'ụzọ dị otu a agụ ga-egbu ya n'ụbọchị ahụ ma n'ụbọchị taa amaghị m nke mbụ amaghị m nke ịbụ ma ị bụ ọdụm ma ọ bụkwanụ nwa ele nke a bụkwanụ ihe dị mkpa gị onye mụ na ya na-atụgharị uche ihe nke dị m mkpa gị nwa nke Chineke bụ ka ị nọ na njikere na mgbe niile ka ị nọ n'ịgba ọsọ nke ndụ lee ka a na-eti mkpu nramahụ n'ebe niile ọ dịghị onye nwekwara ozuzu ike na ihe ọ nke ị na-eme onye iro nọ nso ụbọchị niile n'oge niile onye iro na-ebido n'ụtụtụ mgbe chi bọrọ na-agagharị ngwa ngwa ọhụrụ na anwụ awala o biliela ọ ga na-agagharị ruekwa mgbe anwụ dara ọ ga na-agagharị rue chi ọbụbọ achọ onye ọ ga-elomi ka anyị lebata anya n'akwụkwọ Pita nke mbụ isi ise amaokwu nke asatọ ọ sị nweenụ anya udo na-echenụ nche onye ahụ nke na-ekuru unu gaa ikpe bụ ekwensu dị ka ọdụm na-agbọ ụja ọ na-ejegharị na-achọ onye ọ ga-elomi nke a bụ ọchịchọ nke onye iro nweenụ nlekere anya gị onye mụ na ya na-atụgharị uche n'ọnụ na nche mgbe niile ụbọchị niile n'ihi na onye iro na-agagharị dịka ọdụm na-achụgharị nwa ele otu a ka ọ na-esi achụgharị mụ na gị ya kpatara ị ga-eji wee nọọ na njikere ya kpatara ị ga-eji wee nọọ na nlekere anya ekwekwala ka ọ dị ihe ọ bụla nke ga-eme ka ị ghara ịkpasara Chineke ụka n'ụtụtụ ọ bụla tutu ga ebilie otu ọ bụla ọ sọrọ ka ihe ndị nke ị kwesịrị ime juo gị aka ahapụkwala ụlọ gị n'ụtụtụ ọbụla na-akpasara Chineke ụka gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ ya kpatara nwoke a na-akpọ Charles Spurgeon na-eji eme ka anyị mara sị na ọ bụrụ na ị chọghị Chineke na onye iro ga-achọ gị ọ ga-achọtakwa gị ekwela ka o mee gị tutu gaa mụọ ihe ekwekwalanụ ka onye iro jide gị ọ bụ ya kpatara Chineke ji gwa Moses mgbe ọ chọrọ ịkpọpụta ụmụ Izrel n'ala Ijipt si ya gakwuru Fero n'isi ụtụtụ lee ihe ị ga-eme ma ihu fero n'ihi na ọ maara na ọ bụrụ na ọ gaghị ihu fero na fero n'onwe ya jikere emekpọ ya ọnụ mekpọkwa ụmụ isrel ọnụ ọ bụ ya kpatara David n'isi ụtụtụ ọ bụla ọ na-achọ nchekwa ọ na-achọ nduzi n'aka Chineke ọ bụrụ na ị chọrọ ịghọta nke a nke ọma gụọ akwụkwọ abụọma isi ise amaokwu nke atọ nke asatọ na nke iri na abụọ achọrọ m ka ị mee otu ahụ n'ụbọchị taa bido ụbọchị ọ bụla site n'ile anya n'elu ịkpọku Chineke chetakwa na nweele ga-agba ọsọ n'ike ya niile ka ọ gbakarịa ọdụm nke pụrụ ịdọgbu ya ọdụm ga-ejisikwa n'ike ịhụ na ọ nwụdoro nwaele a ka ọ ghara ịna agụ ma gịnị ka anyị na-achọ iwepụta taa gị onye mụ na ya na-atụgharị uche kedu maka ịma mgba nke onye iro na-ama gị ọ bụrụ na ị kpachapụghị anya ọ bụrụ na ị gbakụra Chineke onye iro ga-ebili laa ezinụlọ gị n'iyi onye iro ga-ebili si na nwaanyị gị laa ezinụlọ gị n'iyi si na di gị laa ezinụlọ gị n'iyi site n'ebe ụmụaka nọ laa ezinụlọ gị n'iyi site na ihe ị na-eme nke ị na-eji eriju afọ onye iro pụrụ isi n'ụzọ dị otu ahụ laa gị n'iyi ya ka anyị ji na-asị n'ụbọchị taa na onye iro dị njọ karịa ọbụna ịma mgba niile nke na-eche anyị n'iru ụbọchị niile n'ihi na onye iro mgbe ụfọdụ ịgaghị ahụ ya anya ịga ama ebe mmiri si na-aba n'opi ụgbọrọ ọ bụ ya ka o ji dị mkpa n'ụbọchị taa na ị ga-enwe mkpebi ijikere ime ihe ọbụla nke ị kwesịrị ime mgbe ọbụla chi na-abọ ka ijikere na-ehihie jikere na anyasụ jikere n'ihi na ike a na-agwụ ya ọ maara mgbe ị na-ehi ụra ọ maara mgbe ike na-adịghị gị ọ maara mgbe ị na-ejighị ihe kpọrọ ihe n'oge dị otu a ka ọ na-ejide gị n'izu ahụ ya mere n'ụbọchị taa ka anyị kpachapụ anya mara n'ezie na ọ na-agagharị ike a na-agwụ ya ọ bụrụ na ike a na-agwụ ya ekwela ka ike gwụ gị n'ihi na ike gwụ gị ọ ga-eji gị mere ihe egwuregwu n'ọnọdụ dị otu ahụ ọ gaghị enye gị obi ụtọ ị gaghị enwe iru ọchị ị gaghị anọ n'obi udo bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com chekụta na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma ọ na bịa ha ugbu a ka mgbe ndị Ezigbo ala n'eze na akpọ isi ala nna nna nne nna ndị mmụọ na-ezi okwu ma ọ gawala bịa ugba ka ọ dịkwa mgbe ndị na-akpọ isi ala na-eze ga-akpọ isi ala mmiri ọhata ka nna nna ha ndị na-akpọ isi ala nye ya cho bụ mmụọ Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ ihe niile gbọtọ n'iru Chineke ọ dịghị ihe nzuzo ọ bụla Chineke chineke bụ mmụọ ihe niile gba ọtọ chere chineke dịghị ihe nzuzo ọ bụla chineke bụ chineke anyị bụ chineke bụ bụ chineke bụ mmụọ ina Chineke na-enye obi ụmụ mmadụ niile Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ adịghị eji aghụghọ Chineke bụ mmụọ n'ihi na Chineke na-enye mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọbụla masị chineke bụ mmụọ chineke cheta ọkpọ ịgazọnọju ya n'iru mmụọ chineke bụ mmụọ chineke ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa imeela anyị na-asị ka chineke nọnyere gị ka ọ gbaa gị ume gọzie gị otu aka ka njikwa na-ekele ndị nyere anyị abụọ ma n'ụbọchị taa anyị na-asị ka amara chineke na ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara gị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa ozi nke dị ụtọ na ntị onye ije ka ọ na-eje udo dịrị gị ka amara Chineke bakwara gị ụba gị onye ọma na-ege m ntị n'oge nke a Chineke emekwala ka ndụ fọrọ anyị n'ala ndị dị ndụ ịnụ okwu ya nke na-eduzi anyị n'ime ụwa a tupu anyị agawa n'ihu ka anyị nara ike n'aka onye kere anyị onye nwe anyị Chineke nke bi n'eluigwe nna dị nsọ gị onye ike niile dị n'aka gị gị onye tọrọ ntọala nke ụwa a ime ka ihe wee dịrị anyị na mma n'oge anyị na-aga ịnụ okwu gị tinye mmụọ gị n'ime anyị nye anyị nghọta pụrụ iche ka anyị wee gee gị ntị ma jee ije n'okporo gị ka ihe wee dịrị anyị na mma mgbe anyị na-anụ okwu gị ma na-eje ije dị ka ị na-achọ n'aha Jizọs emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge nke a site n'akwụkwọ ọnụ ọgụgụ isi iri na itoolu amaokwu nke iri abụọ na abụọ ọnụ ọgụgụ isi iri na itoolu amaokwu nke iri abụọ na abụọ ihe ọbụla onye rụrụ arụ na-emetụ arụ ga-arụ arụ mmadụ nke na-emetụ ya arụ ga-arụ arụ rue anyasị ihe ọbụla onye rụrụ arụ na-emetụ arụ ga-arụ arụ mmadụ nke na-emetụ ya arụ ga-arụ arụ rue anyasị isiokwu anyị n'oge a bụ Chineke tọrọ ntọala ịdị ọcha Chineke tọrọ ntọala ịdị ọcha dịka anyị na-ekwu ya n'okwu anyị si na ịdị ọcha na-adị nso na ịdị nsọ ịdị ọcha na-adị nso na ịdị nsọ gịnị bụ ịdị ọcha ịdị ọcha bụ mgbe mmadụ mere ka ogige ya mee ka ihe niile ọ na-emetụ aka ma nke ọ na-eri eri ma nke ọ na-aṅụ aṅụ ma nke o na ahụ ihe niile gbasara ya ebe ọbụla ọ na-aga dị ka o kwesịrị kwèsìrì ịdị̄ dị ebe ọ na-aga mposi ya emee ka ọ dị ọcha ya na asa ya asa ga-eme mgbe ụfọ ị ebe ahụ ile ya anya ya gụọ gị ka ị nọkwa ebe ahụ rie nri n'ihi ị gaghị ịmasị. na ọ bụ mposi ka a nọ ebe ahụ na-aga ihe ndị a na-egosi ịdị ọcha mmadụ eyiri efe efe ya adị ọcha ọ gaghị na-esi onye ya na ya nọ isi ajịrịja ihe ndị a niile na-egosi ịdị ọcha ịdị ọcha nke anyị na-ele anya ya n'oge abụghị ịdị ọcha nke ime mmụọ anyị na-ele anya ịdị ọcha nke elu ahụ dịka Chineke si wee tọọ ntọala ya n'okike nke ụwa ọ bụ eziokwu na ọtụtụ mgbe anyị anaghị ekwenye n'okwu Chineke mana ihe nlụpụta nke ekwenyere okwu Chineke bụ ọnwụ mberede nriri ọjọọ dị iche iche na ọtụtụ ihe na-agbagoju anyị anya nke anyị enweghị ike ịkọwa ihe butere ya ihe na-ebute ya bụ n'ihi anyị atọghị ntị n'ala gee Chineke ntị ma jee ije n'ụzọ Chineke Chineke tọrọ ntọala ịdị ọcha nke ụwa anyị ile anya n'akwụkwọ Levitikọs anyị ele anya n'akwụkwọ ọnụọgụgụ anyị gị hụ na Chineke wefụtara ohere kpọọ Moses na Aaron si ha gwa na ụmụ ndị a m na-achọ izi ha echefula na Chineke eburula ụzọ si na ya ga-izi Abraham ụkpụrụ niile n'ihi ọ ga-izi ya ụmụaka ya ụmụaka ya ezie ya ụwa niile Chineke kwere Abraham nkwa dị otu a chineke gaa n'ihu na ị na-emezu nkwa chineke kpọrọ moses si ya gwa ụmụ israel ịhụ na ozu nwụrụ anwụ onye metụrụ ya aka adịghịkwa ọcha ọ ga-eru arụ nọ abalị asaa zuru ezu ụbọchị asaa ya sị ya ụbọchị nke atọ ya saa ahụ sapụ ahụ ya ụbọchị nke asaa kwa ọ ga-asa ahụ dịka ịsa ahụ anyị anaghị ekwu okwu ihe ndị ọzọ o nwere ike ime gbasara ofufe nke ime mmụọ anyị na-ekwu okwu ịdị ọcha nke elu ahụ Chineke gwa ụmụ Izrel sị ịhụ na onye a metụrụ ozu aka onye abara ebe ahụ ozu ahụ dọọrọ adịghị ọcha si n'ụtụtụ ruo mgbede ya na ọrụ onwe ya ya gala ebe igwe mmadụ nọ ya ga n'ebe ọha mmadụ ndị ọzọ nọ ya gala ịga imetụ aka n'ihe ọ bụla ọ hụrụ ọ ga-emetụ aka onye ọzọ ewere metụ onye ọzọ ewere metụ Chineke sị ha emela otu ahụ nke a pụtara na mmadụ ga na-akpachapụrụ onwe ya anya n'ihi ahụike mmadụ dị ya n'aka ọtụtụ mgbe ahụike onye ọzọ dịkwa n'aka onye ya na ya na-anọrịkọta n'ihi mgbe ị onwe gị anya na-eme ihe ị kwesịrị ime onye nke ọzọ akpachapụghị anya ya na-eme ihe otu ọbụla soro ya mgbe ụfọ ihe o mejọrọ ị ga-elakuru ya ihe o mejọrọ ga-abara gị ihe nlụpụta nke ihe ọjọọ ahụ o mejọrọ ga-ifesa gị ọ bụ ya bụ ihe anyị na-elenye anya ebe a dịka edere ya n'akwụkwọ nsọ Chineke mere ka o wee anya sị na onye ọbụla metụrụ ihe rụrụ arụ ihe na-adịghị ọcha ihe ndị a na-adịkwaghị mma nwere ike isi na ha vụrụ nrịrịa ma ọ bụ furu ihe ọzọ dị iche vụkwasị onye ọzọ kwesịrị iwezugo onwe ya anyị ile anya na akwụkwọ ọnụọgụgụ isi iri na itoolu amaokwu nke iri na otu ya o mere ka o wee anya na ihe ndị a agaghị imetụ ha aka ị e ga-ịsọ ha oyi onye na-aga metụ ha aka ga-ịnọ n'ọnọdụ dị iche akwụkwọ levitikọs isi iri na otu amaokwu nke iri abụọ na asatọ si ọbụna dị ozu ihe ndị a niile na-adịghị ọcha ị gaghị imetụ ha aka ị gaghị imetụ ozu ha aka mgbe ọbụla ị metụrụ ozu ha aka ị e rụọla e ọcha ị ga-anọrọ onwe gị ị ga-asa ahụ gị ị ga-asa efe gị ị ga-asa ihe niile iji metụta ihe ahụ merụrụ gị ka ị wee dị ọcha mana n'ụbọchị anyị taa ịdị ọcha dị anya n'ebe anyị nọ n'ihi ọ dịghị onye jikwa ihe kpọrọ ihe ọ bụ ihe mwute n'ụbọchị taa na anyị na-ahụ ọtụtụ ọrịa na-efe efe abịa na-ajụ o ebee fụta o si n'ihe ndị a niile Chineke garala n'oge amụbeghị anyị oge ọ tọrọ ntọala nke ụwa si ihe ndị a ga-adị otu a ọ dị ọtụtụ anụ a na-eri ndị mmadụ baa n'ọhịa ha tụtụrụ anụ nwụrụ anwụ rie ma nke dị ọcha ma nke na-adịghị ọcha mana iwu Chineke bụ onye hụrụ anụ nwụrụ anwụ n'ọhịa mepee ala lie ya erila anụ ijighị aka gị fọọ olu ọbara ya gbafu ya mana ndị mmadụ anaghị ege ya ntị ka a na-ekwu ị ga-eji mma fee olu rie bụ anụ dị ọcha ọ bụghị anụ na-adịghị ọcha anụ na-adịghị ọcha ị gaghị imetụ ya aka ị gaghị iri ya ma ọ dị ndụ ma ọ nwụrụ anwụ ị gaghị iri ya ọ bụ ihe kwesịrị anyị ime ihe na akwụkwọ nsọ ọ dị ọtụtụ ọrịa ndị na-efe efe dị taa ndị na-egbu ndị mmadụ gịnị butere ọrịa ndị a ọ bụ n'ihi mmadụ anaghị eso ụkpụrụ nke ịdị ọcha nke Chineke tọrọ site n'okike nke ụwa chineke hụrụ anyị n'anya ọ bụ ya bụ ihe mere o ji kee ụwa n'ịdị mma n'ụzọ niile ya sị anyị lee ihe dị otu a lee usoro o si aga nke dị otu a lee ihe ndị ọ na-alụ ihe niile chineke kere abụ oriri ihe niile chineke kekwaranụ adịghị mma mgbe anyị were ya mee ihe na-abụghị ihe e kwesịrị iji ya mee ma ọ bụ mgbe anyị agbasoghị ụkpụrụ chineke nye ihe ndị ahụ ndị a niile bụ eziokwu fụtara ihe dị n'akwụkwọ nsọ ọ bụrụ na anyị chọrọ ịgbanahụ nrịrịa ọ bụrụ na anyị chọrọ ịgbanahụ ọtụtụ ihe ize ndụ na ihe mberede nke na-agbagoju anyị anya n'ụbọchị taa ọ bụkwa iji nwayọọ gụọ akwụkwọ nsọ kwere okwu Chineke nye ihe niile ndị a Chineke sị lekwa otu ọ dị nke anyị na-esi agụgọ n'ime ya nke anyị na-anwale Chineke site n'ime ha nke anyị na-ahụkwanụ na ihe nlụpụta ha na-etinye anyị n'ime ihe ize ndụ ihe nlụpụta ha na-etinye anyị n'ọgba aghara ihe nlụpụta ha ọtụtụ mgbe na-etinye anyị n'ihe isi ike n'ihi ya ka o ji dị mkpa na anyị ga-aga n'ihu n'ịgbaso ntọala nke Chineke tọworo nye ịdị ọcha nke ụwa ma n'ihe anyị ga-eri ma n'ihe anyị ga-emetụ aka ma n'ebe anyị ga-eje taa ozu bụzi ihe eji na-eme ihe ọṅụ ọ bụ ihe eji na-eme ememme mana ọ bụghị otu ọ dị site na mgbe Chineke kere ụwa ọ bụghị otu ọ dị site na mgbe e bidoro na-anwụ anwụ ọ bụ ya bụ ihe Chineke ji na-akpọrọ akọ na uche anyị site n'akwụkwọ nsọ ịmara ihe ndị a dị ọcha ihe ndị a na-emerụ mmadụ n'elu ahụ nke na-evute ọrịa na-efe efe nke na-evute ọnwụ mberede ọnwụ ọha na eze mgbe niile ka anyị hụdata isi kpee ekpere ma rịọ Chineke ike ịnọnyere anyị iji okwu ya mere ihe nna anyị nke eluigwe imeela n'ihi okwu gị nke anyị nụrụ n'oge a ọ na-ewute anyị ọtụtụ mgbe na anyị butere onwe anyị nrịrịa site n'ịnụpụrụ gị isi mana nyere anyị aka ka anyị gee gị ntị ka ihe wedịrị anyị na mma n'aha Jizọs amen ezi enyi m ka anyị were ohere a kelee onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ozi ọma nke ga-akpọrọ mmụọ anyị rebe chineke nọ anyị na-asị gị onye ọma na-ege ntị gbalịa chigharịa ma chigharịa n'ime ndụ nke nọ n'ime ya ka otuto niile ọjịja mma bụrụ nke kraịst ngọzi ya wee bụrụ nke anyị n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ wee ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo